AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka ihe gara gị nke ọma ka ihe gara m nke ọma ka ihe gara anyị niile nke ọma n'ezie eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke a nke chineke nyeworo anyị iji nọkọọ n'ụbọchị taa ma tụgharịa uche leba anya na ihe gbasara ezinụlọ anyị ọ ga-adịrị gị na mma onye nwe m ga-agọzi gị n'ezie ụbọchị gara aga mgbe anyị na-achịkọ isiokwu a ọnụ anyị sị na ụbọchị taa na anyị ga-abụ ndị ga-eleba anya mata ma ọ dị ihe ndị nke pụrụ ime ka mmadụ ghara ịbụ onye nwere ike inwe mkpebi nke aka ya otu n'ime ihe ndị ahụ bụ na nne na nna bụ ndị na-eme ka anyị ghara ịbụ ndị ga-enwe ike nwee mkpebi nke aka anyị mgbe ha chere na anyị etobeghị na anyị erubeghị ịgbazi ihe na anyị erubeghị inwe mkpebi nke ga-enyere anyị aka na ndụ nke a eme anyị aghara ịbụ ndị ga-emata ọ dị ka ikike na ihe ndị nke anyị pụrụ ime nke dị n'ime anyị anyị abụrụ ndị na-ala azụ n'ikpebi ihe nke kwesịrị ka anyị onwe anyị mee nke abụọ abụ na ọtụtụ n'ime anyị bụ ndị ụjọ na-adị n'ime ndị na-atụkwasịghị onwe ha obi ọ bụ ya na-eme mgbe ụfọdụ anyị anaghị enwe ike nwee mkpebi nke kwesịrị ekwesị anyị amaghị ihe anyị pụrụ ime ọ bụ nramahụ ji ọtụtụ mmadụ na gburugburu ebe ọ bụla nke anyị nwetara onwe anyị matakwa gị onye mụ na ya na-atụgharị uche na ekwensu bụ onye nọ na-amasị ịhụ na anyị na Chineke nọ n'udo ọ bụ ya kpatara ọ na-eji etinye ụjọ na enweghị nchekwa n'ime obi anyị mee ka anyị bụrụ ndị na-apụghị ịmata ihe ahụ nke Chineke tinyere n'ime anyị ma chọọ ụzọ ghọta ma so ụzọ nke Chineke kwadobere anyị n'ụzọ dị otu a ọtụtụ n'ime anyị anaghị enwe mkpebi n'ihi na anyị amaghị ọdịka ịhụnanya nke Chineke hụrụ anyị anyị amaghị ọha ka ikike nke Chineke tinyeworo anyị n'ime anyị amaghị na anyị pụrụ ime ihe niile site n'ikike nke Kraịst onye bụ ike anyị na Chineke pụrụ inye anyị ikike mee anyị abụrụ ndị ewulitere elu na amamihe nke ga-enyere anyị aka inwe mkpebi nke kwesịrị ekwesị nke atọ bụ na ọ dị ọtụtụ n'ime anyị ndị ọ na-amasị ime ihe ga-atọ ndị ọzọ ụtọ ịjụ ndị mmadụ esi otu ole eme nke a asị gị emena ya n'ụzọ dị otu a anyị na-achọ ka mmadụ were aka ya na-atụrụ anyị ihe nke anyị kwesịrị ime mgbe ị na-achọ izu n'aka ndị ọzọ etufula izu nke gị lee anya onye ahụ ị na-ele anya ka ọ na-atụrụ gị ihe ndị a ka ọ na-ahaziri gị ihe a ị maara ma ọhụrụ gị n'anya ị maara ma ọ chọrọ ọganiru gị ọ bụ ihe mwute na ụfọdụ n'ime anyị ga nnọọ echere ka a sị anyị lee ihe ị kwesịrị ime tutu anyị enwe ike mara ihe anyị ga-eme ọ bụrụ na ị nọgidesie ike n'ime ndị dị otu a na-enweghị ike ịghọtasị na Chineke emewo gị dị ka o si mee gị n'ịzụrụ oke na mmadụ n'ezie ị gaghị enwe ohere ibi ndụ nke ị kwesịrị ibi ị gaghị enwe ohere nke ibi ndụ nke ịchọpụta ihe Chineke kwadobere gị gaa hụ na n'ikpeazụ ị ga-abụ onye nke ndị mmadụ ga-esite n'ime gị na-ebi ndụ nke ha onwe ha mgbe ị na-eme ihe ndị mmadụ gwara gị ọ pụtara na ndị ahụ na-ebi ndụ ha n'ime ndụ nke gị o kwesịghị ekwesị ya ka anyị ji na-atụgharị uche na ihe dị otu a n'ụbọchị taa nke anọ bụ otu ihe nke na-akpata anyị enweghị ike inwe mkpebi bụ na ụfọdụ n'ime anyị ụjọ dị anyị n'ime ka anyị ghara ịdaba na aghọm ndị a bụ ndị otu ha si bulie onwe ha elu otu onwe ha si ju ha afọ ya eme ha ha naghị enwe ike ime ihe ha kwesịrị ime ka a ghara ịsị onye a ọ bụkwa onye aghọm pụrụ ịghọ ya eme ha ha apụghị inwe mkpebi mgbe ọbụla ka ndị dị otu a na-anwa inwe mkpebi ime otu ihe ma ọ bụ nke ọzọ ma ha pụghị ime ihe ọbụla chetakwa na anyị na-eme ka o doo anya na ntụgharị uche nke a sị na ụzọ ị ga-esi mara ma ihe ị na-eme ọ bụ nke kwesịrị ekwesị ma ọ bụ nke na-ekwesịghị ekwesị bụ ịmalite ma ọ bụ ịbanye n'ihe ahụ nke ị chọrọ ime naanị mgbe ị bidoro mewe ya ka ị ga-achọpụta ma ọ bụ ihe kwesịrị ekwesị ma ọ bụ ihe na-ekwesịghị ekwesị ọ dịkwana mgbe ị ga-abụ onye aghọm na-aghọ aghọ ọ dịghị mgbe ọ ga-abụ ihe ọbụla nke chere ime ya pụta otu ahụ isi chọọ ya mgbe niile onye na-ele onwe ya anya n'ụzọ dị otu ahụ amaghị m ihe m ga-akpọ ụdị onye ahụ n'ihi na ọ ghọtabeghị nke ọma na ya bụ mmadụ na ọ dịghị mgbe echiche mmadụ niile ga-ezuchi oke ọ bụrụ na ịmalite ihe ahụ nke chọrọ ime aghọ m aghọ gị nramahụ nke ị ga-enwe ga-abụ nke dị na mkpirimkpi ma ọ bụrụ na ịnọgide na-enweghị ike ikpebi ihe nke ị kwesịrị ime ihe ọ na-eduba gị bụ na nramahụ nke ọ gara ahụ gị esi n'ime ya pụta n'ihi na ị pụghị ịgbaga na mmadụ nke ise bụ biko nwanne m nwoke nwanne m nwaanyị ọ dị ihe ahụ nke anyị chọrọ ime ngwa ngwa ị nwere mkpebi ahụ biko were ọlụ sochie ya were ọlụ sochie ya ọtụtụ n'ime anyị na-abụ ndị na-anaghị enwe mkpebi n'ihi na anyị achọpụtala ihe nke anyị kwesịrị ime ma anyị apụghị ịnagide ihe ọ bụla nke ya na ya so ihe nke ga-eme ka echiche ọma ahụ nke etinyere anyị n'ime bụrụ nke lụpụtara ihe ahụ nke anyị bụ n'obi onye ọ bụla bụ onye nke mere nke ọma na ndụ ma nwoke ma nwaanyị n'ezie ndị a bụ ndị ọ bụ ha enweta mkpebi nke a dị oke egwu ha anọgide n'ime ya kpebie na ihe a uche m gwara m ihe a m na-atụgharị uche n'ime ya ụbọchị niile aga m eme ya aga m anagide ihe ọ bụla nke ọ ga-apụta ma mee ihe ahụ nke obi m gwara m mee bụ nke ga-enyere m aka ọ bụ ya bụ ihe anyị na-achọ iwepụta n'ihe ndị a niile ọ bụrụ na ịtụgharịa uche uche n'ihe ndị a dum nke agụpụtaworo nke gbasara enweghị mkpebi otu ihe ị ga-aghọta bụ na enweghị mkpebi abụghị agwa ziri ezi ọ bụ agwa ọjọọ e kwesịrị iwepụ ihe ndị a n'ime ndụ anyị site na ịmụ inwe mkpebi mgbe obi gị gwara gị si lekwa ihe a bụ ihe kwesịrị ime na ihe a bụ ihe ga-enyere gị aka na ndụ biko ana m arịọ gị n'ụbọchị taa mesie obi gị ike ana m agba gị ume jisi ike ihe ahụ nke chọrọ ime banye n'ime ya ị ga-ahụ na ihe nlụpụta ya ga-abụ nke ga-ewetara gị ọṅụ nke ị ga-ejikwa ma nye Chineke ekele obi ụtọ ka anyị ji na-ekele onye okenye nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka ngọzi Chineke nduzi ya na ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com ezi nwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọọ mma anyị ga-ewetara anyị abụọ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke nọ na njikere ka anyị tinye ya n'ekpere ndị enyi Jizọs dịka anyị na-aga n'iru n'ihe ọmụmụ anyị n'oge ndị a niile dịka o kwere ka anyị makwara na anyị bụ ndị ije n'elu ụwa nke na ọmụmụ ihe m niile aha m ime ka o doo gị anya n'ozuzu oke ịmatasị na ebe a abụghị ụlọ gị na ọmụmụ ihe anyị niile dịka anyị na-eso okwu ọnụ nke chineke anyị onye dutere anyị n'elu ụwa na onye na-agba anyị ume ime ihe ọbụla nke anyị na-eme na abụ n'ike aka anyị ka anyị mara nke ọma si dịka ndị ije na anyị kwesịrị ị na-ege ntị n'okwu ọnụ nke chineke bụ onye na-akpọ anyị agị njem n'ezie n'ezie ọ bụ nke a duru anyị bịa na-agba nke a ka anyị na-achọ ịtụle isiokwu anyị dịka ọ bụ ajụjụ nke chineke na-ajụ gị nke chineke na-ajụ m n'oge awa n'ihi na ihe omimi dị na ajụjụ a bụ na chineke hụrụ gị n'anya chineke mere ka o doo anya anya n'akwụkwọ nsọ ka ọ bụ ihe anya maziri nke ọma na jọn isi atọ amaokwu nke iri na isii na ya hụrụ ụwa n'anya otu a nye ọkpara ọ naanị ya onye ọbụla nke nkwere na ya ka ọ ghara ịla n'iyi ka maka onwe ndụ ebighị ebi ndụ ebighị ebi bụ ihe naanị chineke chọrọ ka anụ ahụ ọbụla bụ mmadụ nwee ike ịnweta ọ bụghị nzube nke chineke ka onye ọbụla laa n'iyi ya mere isiokwu anyị n'ụtụtụ a bụ elee ebe ị nọ elee ebe ị nọ ajụjụ ahụ bụ ajụjụ dị ike enwere ike ịjụ onye na-amachaghị ihe ọ na-eme onye na-amaghị ebe ọ nọ onye na-amaghị ụdị ihe o kwesịrị ịmata ma karịsịa onye nke chineke na-eletara anya taa na-ajụ ajụjụ site n'ọnụ onye amụma a na-akpọ azaya isi iri ise na atọ amaokwu nke isii na anyị dum akpafuola dịka atụrụ onye ọbụla na-eje ije n'ụzọ nke aka ya ebe ahụ bụ isi okwu ị kwesịrị ịtụle n'obi gị n'oge awa a bụ ha ajụjụ a ji na-ada n'isi gị na-ada n'isi m onye na-ajụ ajụjụ ahụ bụ onye kere gị bụkwa onye kere mụ na-ajụ anyị ebe anyị nọ ndị ebe anyị nọ onye ọ bụla nke Chineke dotere n'ụwa kwesịrị inye nkụzi zuru oke ọnọdụ ya ebe ọ nọ na ihe ọ na-eme taa dị ka anyị nọ n'ụwa anyị na-eme gịnị elee ebe anyị chọtara onwe anyị elee ụzọ dị iche iche nke anyị na-ejirila kpafuo n'iru Chineke ọ bụkwa n'iru mmadụ n'ezie n'ezie gị enyi m gị nwanna m gị nwanne m nwoke na nwanne m nwanyị ajụjụ nke a kwesịrị inwe nhuku dị oke ọnụ ahịa nye gị nye m onwe m ma nke kachasị mkpa n'oge awa abụ na hosie na-agwa anyị okwu n'ụzọ dị mkpirikpi n'ezie n'ezie ọ bụla na ebe ijehiere dị anya ị nweghị ike ịkọwa ọnọdụ n'oge awa na ajọ ụwa nke a enweghị ike ịkọwa ihe ị na-eme enweghị ike ịkọwa ebe olileanya gị dị ihe dum agbagọọla n'ihi na ọnọdụ gị ga-abụ ihe ibu n'obi si ee ebe ọ dị otu a na m ga-esoro ndị ibe m jewa ma ọ bụ mewa otu ha si eme nọrọ ebe ha nọ ma ọ bụ gawa ebe ha na-aga ọbịa butere ajụjụ a elee ebe ị nọ nwanne m nwoke ọ bụ ajụjụ dịrị gị n'ihi na mgbe pọl na-agwa ndị rom okwu n'akwụkwọ ndị rom isi nke mbụ amaokwu nke ohu na anọ ebe ahụ ọ na-asị na n'ihi ya chineke raara ha nye n'aka adịghị ọcha na ihe ọjọọ niile na aga obi ha ka e wee mee arụ ha ihe ihere n'etiti ha ohu na ise a na-asị otu a ebe ha were eziokwu nke Chineke gbanwere ụgha ha ha wee sọpụrụ na-ekpekwara ihe ekere eke kama onye kere eke onye gosiworo ebighị ebi n'ezie ofufe bụ ihe Chineke chọsiri ike n'aka anyị ọ bụkwa na ofufe butere Chineke ji na-ajụ ajụjụ ebe ị nọ ihe ị na-eme otu isi efe ụzọ n'elu ụwa ị na-echetakwa n'ebe ọbịa ndị nga ịnọ ịnọ ihe ihere ọ na-emezighị obi gị ọ pụọla na ọchịchọ nke onye nweghị onye dotere gị n'ụwa n'ezie n'ezie were ire gị eze gị ọgụ n'ihi na chineke na-ajụ ajụjụ ya ebe ị nọ maka ọ na-achọ ndị o dotere n'ụwa bụ ndị ga-efe ya ofufe n'ime mmụọ na eziokwu ọ na-atọ m n'anya n'ụbọchị taa ụdị ofufe anyị na-efe onye kere eluigwe n'ụwa gị na-abụ site n'ọchịchọ ya n'ezie nwanne m nwoke nwanne m nwanyị agaghị m ahapụ ime ka o doo anya na o nwere ihe Chineke na-agwa na-agwa m n'oge awa na ọ na-akpọ ọkpụkpọ oku zuru oke site n'akwụkwọ Hosie isi iri na abụọ amaokwu nke isii ebe ahụ ọ na-asị gịnị ọ na-agwa gị ya n'ihu na-agwakwa m onwe m n'ihu na-akpọ ya dịka ọkpụkpọ oku na-asị gị ma gị onwe gị n'ime Chineke gị ka ị ga-alata debe ebere na ikpe ziri ezi lekwa anya Chineke gị mgbe dum emem ka abụ okwu nkasi obi nke m na-achọ ime ka ị mata n'oge awa na chineke na-achọsi gị ike ọ na-enyocha na-achọsi gị ike ma otu ihe bụ mkpa m m ji na-achọ ime ka o metụrụ n'obi bụ dịka ịso m na ajọ ụwa nke a anyị na-akpafuola onye ọbụla na-awagharị n'ụzọ nke aka ya na chineke mere ka o doo anya anya na akwụkwọ jeremaya isi ohu na atọ amaokwu nke ohu na anọ ebe ọ na-ajụ mụ na ya ajụjụ ọ dị ebe mmadụ ọbụla ị ga ezu onwe ya n'ụwa a anya m ahapụ ịhụ ya ọ bụ ume onwe m jụrụ eluigwe ji ụwa n'ihi ya nwanne m nwoke onye nwe anyị na-ahụzi ebe ọbụla ị nọ ị nọ na mkpa ị nọ n'ọnọdụ nke ike ị bala n'ihe nke na-abụghị ihe ma na ọ ga-edote gị n'ọnọdụ dị otu a jizọs na-asị gị lata n'ime chineke gị ka ị ga-alata debe ebere lee anya chineke gị mgbe dum chineke onye kere gị nwere ebumnobi o ji kee gị ọ bụrụ na onwe ebumnobi ọ gaa na-ajụ ajụjụ ebe ị nọ ajụjụ abụ ajụjụ nwere nhụkụ nye mkpụrụ obi m ama m na o nwekwara nhụkụ nye mkpụrụ obi ire ebe ọbụla ị nọ ma okwu nkasi obi sitere n'ọnụ onye amụma hosie na-eme ka ị mata na ị ga-alata ebe ọ bụ na ọchịchị ebụla ị ga-alata ọ ga-anabata gị ya mere ezi enyi m biko na ọnọdụ niile nọ dịka jeremaya na edole anya si na nga ọbụla anyị zụrụ onwe anyị na-eme ihe ọbụla anyị na-eme na chineke na-ahụ anyị ebe ọ na-ahụ anyị onwe onye ọbụla anyị ga-aghọgbu ya ọ bụ ihe o ji na-ajụ ajụjụ biko ajụjụ a nwere ọsịsa ọ ga-adị mkpa ga-adịkwa chineke mkpa ga-amasịkwa m dịka ọ na-amasị chineke isi chineke lee ebe m nọ ma chineke ga-achọta gị n'ebe ahụ ị nọ n'ihi na ọ na-eme ka ị mara sị na ya jụrụ eluigwe mee gịnị jụ ụwa ebe obi jụrụ eluigwe jụ ụwa ọ dịghị nga ọ bụla anyị nọ ọ ga-abụgodịrị na mkpagbu chineke ga-anapụta anyị ya mere cheta na chineke bụ onye ị kwesịrị ime ebere mere ya ebere n'ọnọdụ nke o kechara mmadụ mmadụ achọkwaghị ịdabere na ya ma ọ bụ ife ya ofufe nke butere ịjụghị ajụjụ a saa ya taa saa ya echi mgbe oge na-adịghị anya ka ọ bụrụ ihe ị ga-eme ka mmụọ nke chineke lachikwute gị laghachikwute m ka anyị bụrụ ndị gị nọ n'udo na chineke anyị nọ na njikere inye anyị udo nke obi ọbụna n'ọnọdụ anyị dịka na ọ gbagọrọ agbagọ n'ala ndị ndị ndụ taa mgbe ị na-eme otu a mgbe ị na-atụgharị uche n'okwu nke a ama m na mmụọ nsọ nke chineke ga-enwe nhuku zuru oke n'ime ịkpọghachighị ụlọ na ndụmọdụ nke onye nwe anyị si ebi ebi ruo ebi ebi n'aha jizọs kraịst onye nwanyị n'obi ụtọ ka anyị ji na-ekele onye mgbasa ozi nwa chineke tere mmanụ nwanne anyị nwoke Kingsley imela na oziọma nke nyere anyị taa oziọma nke pụrụ iche ara ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba ume n'ihe ọ bụla nke itinyere aka n'ime ụwa anyị nọ n'ime ya amen bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at com at yaho maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ wee ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo